a agbanyegoro dị egwu ka agbanye dị egwu ka agbanye dị egwu enwere ike ịkpọkọta egwu a na-echefuzi ihe a bịara imeta hapụzie tibe teliza ọnụ ọra nsogbu adị anyị enwe ụgba ee nsogbu adịghị ndị be anyị ekenekwa m ụnụ onye ọbụla zelu nke ochie dị nke taa ogbowaị tata ogbowaị ihe nji wee sị na taa ogbowaị bụ achọrọ m igbuwara ndị be anyị ahịa ịma na a na-ekwu ọdịnala na-ekwu maka ọdịnala achọrọ m ịkọwara ha achọrọ m ịgwa ha ihe m na-ekwu maka ọdịnalị ọ bụghịkwa na ndị Igbo ndị ọzọ agaghị enweghị ihe a ya eritenwu n'ọdịnala ọnsụo n'oyibo enweghị ihe ha nwere ike ibenefit from ọdịnalị mana ebe onye na-amaghị ebe mmiri na wee bido maba ya e, nna dịkwa m sọrị na ndị na-anaghị anụ Igbo ọfụma maka ama na modern half of ndị Igbo amụrụ ha na abịa na abụghị e, anụ Igbo ọkwa na enwee na-anaghị anụ igbo ọfụma ọ dere m ebe a sị m na anaghị anụ igbo ọfụma ka m wee na-egbue na nkenke nke ntụgharị ya na igbo ntụgharị ya na oyibo ọ dị mma ka enwe ike onye ọbụla nwee ike na-anụ ya na-ekwu ndị na-abụghị ndị ọdịnala ee ha ga-eritekwa uru n'ihe ndị ọdịnala chọrọ ime mana o nwere ihe dị iche e na ọ o na ọ onye na-amaghị ebe mmiri na ebido mmabụ ya anya ha ama ebe mmiri ya akwụsị mabụ ya onye na-amaghọ ihe mere ana igbo o nweghị ike ịma ihe mere ndị igbo ji ata afụfụ taa ọzọ ị na amahọnụ igbo you know today was created 1900 by british igbo as you know it today was created 1900 by the british ndebe enwere eliza e nwere ndị hegemony ka ọsọ ka a na-akpọ ya nwaro confederacy ọ british mere ya ka ọ bụrụ one country ọ bụrụ nation of igbo land nye ya maapụ nye ha afa the whole africa niile ebe niile ekpokọtara igbo kpokọta asụsụ ndị ọzọ indigenous languages combine ya together media their natural language Daka m na-agwa ụnụ na ihe niile nụ fụrụ is isi colonial boundary ma ị ya culture ma ya country so mgbe anyị na-ekwu maka ọdịnala anyị ma ihe anyị na-ekwu anyị ma exactly ihe anyị na-ekwu because every generation must fight to keep to extend the life extend, may extend the life to future generation this Igbo you live today is fake everything you know today about igbo is fake ya ka ji anya ụnụ si ụnụ ka anyị mee nụ nke anyị let us create our own nke bụ nke anyị maka nke ị nwere kịta ịma na ndị isi ojii ndị igbo ndị be anyị everything all the time just ka m nwere ndị be anyị nye example always ha na like iji eh, judgment every of their past observation they will judge it ha e usiri judgment so that ka enwee ike inwe excuses for their own failure ha ga-enwe excuses for their own failure ọ sị gị na ndị Igbo afụghị onwe ha n'anya ọ sị gị na nwanne nke a mere nka mee nke a mere nka always just to cover onwe ya cover onwe ya ka ọ ghara ikwere na ọgba ha eme ịghọta so nsogbu anyị na-enwe bụ yes okwevuru slavery slavery wụ normal thing the whole world mere ya ụwa niile mere ya ojiz na ya confuse unu ndị igbo rere nwanne ha nọnsens bọnkọm ọ bụrụ na ị chọrọ ịma ma ndị ahụ rere slave ma ha emeghe slave jeje jee gụọ arab slavery jee jee gụọ arab slave ị ma ndị ahụ rere nwanne ha ma ha ereghe jee jee gụọ irish slave ma ma ndị ọcha nwanne ha ma ha ereghe rọshia na europe ọkwa ofu ndị ọcha ka ha bụ mana ha na-anụ ọgụ na-enwe nsogbu hitler kwa onye ọcha ka ọ bụ ọkwa ya gbusisiri ndị ndị germany ndị iche eh, Europe nwere eh, eh, destin ha nwere prison uche na prison ahụ enwere ndị dị guilty nwee ndị ahụ dị guilty ha nọkwa n'ime the prison enwere ndị a na-asụcha 100 years 30 years 50 years at the end of the day they are not guilty ịghọtago so ihe nji ekwu okwu ahụ maka ndị na-ekwu maka osu ọwụ ndị si na igbo rere nwanne ha n'agha during slavery slavery mgbe aha ọwụ normal thing for them that time ịghọtara ụwa niile na-eme ya ma ndị ọcha ma ndị ojii ndị igbo enweghị prizin ndị igbo enweghị ụlọ nga ndị igbo enweghị ụlọ nga mara na amara na ihe unu na-akpọ kansụl of elder today ọkwa british establishment Kansụl of elder was established by british ihe anyị nwere priest as leader ihe ndị igbo nwere priest priesthood that's ya ji akpa ya ụmụ ezeana ụmụ uchu ụmụ nche ọkụkọ ụmụ ana igwe because all priest bụ ihe na-agọvanụ before british 1900 establish dis recent igbo mụ na gị ma nyezie ya igbo asị nem anyị na-asụbu asụsụ bifo ndị a abịa mana ndị akpọkọtaziri anyị ọnụ nyezie anyị nem nye anyị asụsụ mana anyị nwere asụsụ nke anyị bifo ha abịa ama m ihe na-ekwu na ya hapụ na ihe ọ na-eji ahụ uwe ụnọcha ha rere nwanne ha ha gburu ejima mana british na-ejide mmadụ ndị amerịka na-ejide mmadụ tii ha na dịsị um, na dịsị um, eletrik destin gbuo onye aha wute eletrik no problem death penalty na amerịka no problem ini british prison full no problem in europe racism everything no problem oruzie na igbo ọsọ igbo buru ejima that's why m ji my ancestor igbo buru igbo rere nwanne ha na na na during the slavery that's why i hate igbo but isi na america super power ha na-egbusisi ndị mmadụ na syria ma libya upon that you still find a reason to love them agwazie gị reason to love your people nyebe excuse ihe ọ bụla anyị ma gbasara igbo taa nye wutene gị n'obi fake from a my culture my language all of them is fake pump and play evidence to prove pump and play is fake ihe anyị ga-eme na bụ na anyị ga-ebido n'isi we must start afresh ọ dọrọ ọ dọrọ we must start now anyị ga-ebido kịta onye ka m ji wee kwuo mana ihe a kpọrọ onye ọbụla onweghị there is no way you can take everybody it's impossible that's why because ofu dọkịta na-afụ maka ụlọ ọgwụ ije n'ụlọ ọgwụ ọ dọkịta ga na-enye ndị mmadụ ọ dọkịta na-enye ndị mmadụ ndị ahụ adịghị ha abịa dọkịta agwọ ha so that's why ọdịnala ga-adị ka dọkịta ha ga-adị ka ndị dọkịta anyị ga-eme ebe ọ bụla enwere ọdịnala only have civic center n'Igbo land ebe ọbụla na-asụ Igbo ha ya enwe civic center ebe ọbụla anyị nwere ọdịnala ndị otu ọdịnala a ga-enwe civic center maka ndị ụwa na-atụ n'ọnụ di civic center a ga-enwe medical center dị ọgwụkwa medicine medical nke ụlọ ọgwụ that is ihe dịka pharmacy onwe ihe dịka first aid onwe merụrụ ahụ n'ike arọshịa ya dị onwere onye ahụ adịghị enwere paracetamol nye onwe onye malaria ji enye malaria enwere ike agụrụ gụrụ gụrụ gụrụ akpụta ndị prọfeshọnals ha abịa die nene ndị mmadụ ahụ ka a prevent ọnya ka anyị bidogodi small small like this obere obere otu a eh? then prọfeshọnals ndị wụzi ndị ọdịnala ha niile a ga-etren ha etren for particular thing because ihe niile m na-agbagharị naanị gị everything nọ dị naanị nna m ihe niile zuoro m oke ọkwa ihe akwụkwọ nsọ nukwuru in your father's land there is everything quantum so a ga-etrenu awa ndị ahụ bụ ndị ọdịnala according to what they accrued from their land ihe si na onidịghị ije Lagos onidịghị ije Abuja you don't need to go to Lagos Abuja you will stay your land so a ga-etrenu according to ihe dịda ndị bụnụ so ka isi ebe a na-enye ụmụ gị nri si ebe a na-enyere ndị ọzọ aka ndị Igbo enweghị poor there is no poor man before British come go and read go and read your book there is nothing like poverty before british came ogbenye mean ndị ogbe na-enyere aka that means we have standard way of life even before okonkwo go and read things fall apart before okonkwo there was igbo things fall apart did not start from okonkwo never but enyere unu example ka okonkwo si wee kwụ ụdọ okonkwo amakwa ha eme mana ọ sị na atleast ime ma ama eme ka m dị ka m dị ka m nwụrụ amụrụ mana ọ bụsị nke mmadụ ịbịazi gwazie m na mmemezi ka nyanwa by force mba ịghọtara so ihe nna yo ndị be anyị bụ ọdịnanị ọ sịghị ndị na-abụghị ọdịnala ya kwa ha ebi o mba kwa o ihe a na-ekwu bụ ka e nwee medikal dọkịta ka nwere ndị ga-eme ga-emeda ihe a ha na-ekwu okwu ya mmadụ ga-eme ọ bụghị ndị mmụọ onye ọbụla amaghị ihe chukwu nyere onye ọbụla na ngozi na ụdị nke ya chukwu nyere onye ọbụla ọgụgụ isi n'ụdị nke ya god give everybody talent in their own ways so e, ndị kọntrị ọbụla nwee polisi nwee amị nwee ụlọ nwee ụlọ akwụkwọ abịa tren teachers for schools tren police for police tren amị for amị tren nka for nka tren gọọmenti workers that means everybody abụghị ofu ị e, nwere ebe dị mma enwe ebe ị na-emebe ọfụma hmm. mana ịbịa na ana igbo n'even Nigeria as a whole there is no institution there is no system onye ọbụla aghọwụzi n'onwe ya don't fool yourself unu aghọwụzi n'onwe unu there is nothing like institution in Nigeria other Africans I don't know ihe a dị mma always celebrating independent you celebrate from who mgbe ndị ọcha kparịa anyị asị na ha kparịa anyị if why these people insult you you get angry but go the mirror look just take a mirror and look yourself enwere ihe imepụtagoro n'ụwa mba akparịa gị esi akparịa gị ọdịnanị onye ọbụla bụ onye ọdịnali ọ ga-amarịrị ihe fọndamental element fọ fọndamental mmiri anwụ ọkụ ọ ga-ama nọmatin ọ ga-ama ihe na-enye na ọ ka ọ mara ihe na-enye ọkụ nọ carbon and copper mere ọkụ ji enwu ọ mara ọ mara na ị were destin mee otu a ihe dị otu eme a ga-enye ha trenin ihe a na-akpọ youth empowerment program ndị na-akọ ugbo agwa ha na na-ekwe ka esi akọ ugbo na-ekwe ka ga-eme isi kọọ ya ịkọta ihe make them fishers of men let them be fishermen ọgwụkwa ha igbu azụ fishermen nke a na-ekwu abụghị igbu azụ fishermen nke a na-ekwu kụziere ha ka esi egbu azụ ka ha were aka ha zụọ onwe ha ọ ihe a na-ekwu maka ya ọ bụghị anaghị asị ya wụrụ fisherman ka o jegbube azụ mba ndị be anyị amagha m dị nsogbu biko nsogbu anyị nwere bụ na ọ bụghị anyị foundụrụ dis kọntrị ọ bụghị ha Naijiria Igbo land ọ bụghị anyị we don't ever found it Igbo land we used to know emebigo foundụzie nke ha the first time a translatiri akwụkwọ n'ala Igbo bụ ọ oh, Bible akwụkwọ nsọ the first translation emere n'Igbo bụ ah, Bible gwazienụ m ọ baịbụl ka ha ga-enye anyị anyị ga-eji wee mụ can you imagine ha enyekwa ha anyị sayensị and teknọlọji o ha enye anyị baịbụl ka anyị wee mee translation to believe English English philosophy ọ na baịbụl that is ihe ha wetara ya about white man na baịbụl first thing then taught us white man is bible na igbo akwụkwọ nsọ ha nwechakwara sayensị and teknọlọji o ọ dịkwa ya ha hapụ ya nya ya akwụkwọ nsọ anyị gụba ga-eje n'igwe anyị nọ n'eluigwe na we are in heaven ọkwa chukwu nọ dị we are in heaven anyị nọ na-eri so ihe m na-ekwu maka ọdịnala ọwụ maka ndị ga-asị ọnwụ na ọbụghị onye ọdịnala no ihe anyị na-ekwu bụ na ndị ọkara obi ga-abata ha ga-aga mmiri ịsa ha batazie ebe ahụ ha nyebeziere ndị ọzọ aka oyihe anyị na-ekwu maka ya and ndị agha ga-abata abata a ga-enwe establishment akụrọsọ ebe ọbụla a na-asụ igbo a ga-enwe establishment onye nọ Japan nwere ike iwe onye ọdịnala onwe ihe o mere ime na iwe onye ọdịnala nọ Singapọ mana ihe a na-ekwu bụ o nwere ebe ndị ọdịnala gbara mgbọrọgwụ n'obodo ha ebe ahụ ka a na-ekwu a ga-eme ihe a na-eme a ga-enwe civic center ebe ọ bụla enwere ọdịnala a ga-enwe civic center awa men ube tren ha ga-amarị ọpụta n'ụtụtụ onwe ebe ọ na-eje nwere ihe ga-ete egetaim ya ọ bụghị maka ọsọ a sị na idol idol idleness is devil's shop ọkwa ihe e kwuru ndị soro oyibo na ịnọ nkịtị bụ uche ihe ọjọọ a na-abata gị uche mana ịdị bizi ịpụta n'ụtụtụ nwere bi naijiria enweghị youth empowerment program nwa ọ bụla na naijiria sorry your name is sorry any youth in nigeria ọ na your parents enweghị ego your name is sorry because you don't have future nweghị there is no program for you ma gọvanọ there is no program for you simple as that jiri aka gị gwa onwe gị eziokwu there is no program for you ịnagokwe n'iyi ịnara n'iyi straight ahead o. because onye highest na ịmakata ịzụba ahịa ịzụ ahịa na nke gị your own cup of tea ọ bụ na privately ị na-azụ ahịa mana ngụnwa zụrụ ahịa no there is no program not even medical program not even onweghị dị not no program at all at all ọnyanwa mmadụ pụta ọ dị proud ahụ onye afrịka ahụ onye ojii of course yes you can be proud kedu ihe kedu ihe wụ your ambition what is your ambition kedu ihe kara gị obi onweghị ihe kara gị obi there is not onwe ihe kara gị obi ekwughị ma isi n'ọhịa ekwughị ma asị gị pụta ka eme ọdịnala esi mba ọdịnala na-eme nke a na-eme nke ọ dịkwa mma ịwụrụ eze na na n'ọkụ mmụọ dana ịwụ savant igwe mana a e mere ya bak a sị gị kama I better be eh, servant in heaven than to become eh, rule in hell ọkwa ihe unu kwuru ọ mma na iji igwe na-agba odibo dana ịbụ eze n'ọkụ mmụọ onye gwara gị hmm? ọ mma na m ọrụ eze jee kpoche n'ọkụ mmụọ nruo n'ọkụ mmụọ emenyụọ m ya with fire extinguisher i will invent fire extinguisher menyụọ ya rụọ ya manshon ụnụ abịawakwa di ya sorokwe m bịakwara ibe adịro na be m enigwe aha ahịa ha ezuziri so i better enough ihe m na-eme at the same way a na-agwa nwa enweghị nne ọdụ a na-adụ nne nweghị nne ọdụ ka nne nwere nne na-amụrụ asa the same time na-ekwukwe maka ọdịnala ana m enyekwe information to others ndị na-abụghị ndị ọdịnala normal people sikwa na ha chọrọ ibi normal your life nweghị ihe dịka program in Nigeria earlier the better we start earlier is better for us Nigeria amaghị maka Africa nke ọzọ ihe mma nke mma ọ ana Igbo ka mma only place I know in this life is ana Igbo because afa ndị oyibo abụghị ezigbo afa for me ịghọtara enweghị m ike ime accept colonization never ever ahụ m free man I was born free and I will die free ihe nlakịrị wụ a program a system ọ bụ ihe anyị lack we lack a system ọ bụghị about the name we lack common sense to put things together like every common human being ọ bụ ihe anyị lakịrị mmadụ edisivuzi n'onwe mmadụ aghụghụzi n'onwe mmadụ atụzụdara onwe asị if you don't know you don't know ịmara bụ na ịmarọ ịmara ya bụ na ịmara ya simple as abcd so orugo anyị etorugo mgbe anyị kwesịrị iji aka anyị duo onwe anyị ọdụ ọdịnala cultural heritage anyị na-ekwu maka ya bụ ime ka ụmụazị anyị baa uru anyị chọrọ ka ụmụazị anyị baa uru ọ dịgo ka ọ ga-adị ataghị ahụfụ a much ụmụaka anyị mụrụ amụ ataghị ahụfụ enough enough is enough ọ baghị uru mmadụ jos nọ na-atụrụ onwe ya asị kedu ka mmadụ ga-esi atụrụ onwe ya asị ha a na-agba akachi ihe na-ata arụ mba ụwa niile develop chana nne na ụmụaka ụmụaka ya afọ obere nwa nwata ata iyi ezi na Spain ọ n'obodo oyibo ọ pụtasị gị na onye nwa na-arụ darụ dis eh, mobile phone nwata ata iyi ezi ọ nọ na parliament o 40 years Obama dị 44 years wee president of America 44 years president of America 44 years ka na-agbabọ na Nigeria 44 years ka na-agbabọ ya edubekwe ya ọ ga-edube ya o oge ya edube ya ọ ka na-agba 44 years Obama bụ president 44 years imagine if dị different ikwara distance eh? ọkwa the same book ndị a na-ahụ ka anyị na-agụ the same book dị everywhere this book this information is everywhere ọ dị ebe niile but common structure unu agaghị enwenwu eweta eweta onye ọbụla ezo igo ọwụ na ọbụghị mmụọ onye ha eme ọwụ na ọbụghị mmụọ onye ha eme kwa ya ọ ga-eji abụrụ nọ nso you see ifuru ebe anyị si egbu onwe anyị waya ọ ga-eji abụ ya izi igo igo represent satan igo represent ccs ọ na ị maghị ihe dị na baịbụl ka m gwa gị ya everything about satan na ime baịbụl ahụ iji represent everything about ego represent satan everything about satan represent ego in that baịbụl ahụ ijọọ ihe dị die jee nene ya ọfụma jee gụọ ya ọfụma ọwa igo wụ the devil a na-ekwu maka ya ọ ya bụ the satan bikos ọwụ onye nwe ya asị gị na this guy sef why na ọ bụghị mụnwa why na ọbụghị onye a why na ọbụghị why o ji wee bụrụ ya ịghọtara ọ bụ nne nwe ga-asị gị ga-agwa gị ihe ọjọọ na mee onye ahịhịa ọwụ datin jos ka ịdị nnọọ ịdị nnọọ satisfi o ihe ọzọ ịghọtara so ka mma ọwụ na-enweghị ọwụ na-enweghị fawund onwekweghị ihe ndị igbo ahụka ha ofu onwekwe ihe dị ka ofu n'ụwa there is nothing like ofu America is not one what makes america one is that institution of america america institution make america one nothing more nothing less so ị na-echekwa na igbo bido ọdịnafọ ya wee emeka na okechukwu na ya mere ya one you are mad ichekwa na because afọ ya bụ igbo afọ ya bụ nọ nso ọ ya mere ya onye igbo ya mere ya brother you are kidding asị ọ bụghị eziokwu were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi bicos mgbe british bịara na our land igbo is not one they are clans igbos are clans with their own family and languages governed by priesthood all british wetara ha mee ya one o ruzie eche isi na nwanne gị nwoke ọrịa gị isi ọrịa gị why na ọ gaghị ere gị ọma onye ibu agwa gị na onye igbo ikwere ọma onye ibu onye ibu na bikos na ọ na-eji oji ọ bikos na afịa bụ Ifeanyị mba mba ndị ọdịnala dị eme otu ahụ n'ọdịnala ị ga-agafe mmiri isaa anyị amara na iwe onye nke anyị mara na iwe ofu so mgbe anyị nwee kọntrị with law anyị ama na anyị enwere for the moment we don have a country we don have law so ọdịnala ka anyị ga-eji aga and ọdịnala ga-adị capable of everything sayensị wụ atọpe ọ bụrụ ndepanya sayensị bụ the highest in ọdịnala onye ọbụla bụ onye ọdịnala at least minimum minimum ọ ga-ama minimum sayensị ọ ga-ama the minimum in sayensị minimum nchekwa na ọdịnala a na-ekwu maka ịka nzu onye ahụ amakwa ihe ọ na-akụ onye chena a na-ekwu maka ọdịnala ochena ọwa ije gụwa ji no asị ka ọ bụ kịta na onwego agbere so many eh, picture fos na Facebook jee fụrụ ya ndị mmadụ eweta gaanị o nwecha ndị weta about 50 hectares of land for free chiwe bido program nchekwa na abịara ihe igwe egwu ihe egwu anyị gwara igwu ihe akwụkwọ ha taa ka o bidoro ọbụkwa ha na-ebido ekwube na e fesbuk ta ọ na taa ka o bidoro mana ọ bụghị ihe a ga-eme apụta na-ekwu onye bịara ikwu okwu chọrọ fem onye mere ya anaghị ekwuye ihe a na-ekwuye kịta maka orugo mgbe a ga-eji ekwuye maka orugo mgbe anyị chọrọ mmadụ ihe anyị chọrọ bụ ndị obi kara aka ndị ma ihe ndị ndị isi ya ga-anata ndị onwere ọgụgụ isi isi ya ga-anata nwa akwụkwọ ọ ga-eme akụziri ha amụta nna gị na-ele kerozin enwe ha ọkụ afrịka nwere highest sun n'ụwa anyị enweghị ọkụ mana enwe ihe a na-akpọ solar energy there is something called solar energy we don't have light isi nọ ndị ọcha onye ọbụla nọ m nso maka ndị ọcha anwụghị m ya aka na-aba n'anya anyị nwere anyanwụ 24 hours light sun we don't have light anyị enweghị ọkụ ọsịmonye awụsa sịmonye yoruba sịmonye onye awụsa bịara be gị kopu kopụ solar energy kowe na na wọl kemgbe aboki bịara ebe a nkopụ solar energy kowe na wọl o nwere mgbe o kopụrụ ya you need the certificate to have solar energy in your house onye gwara gị so onye ọdịnala ọbụla ga-ama ka esi arụ solar energy nọmba 1 that is a promise maka ama m eme ya enidghị m ije ka m kụziere m ya ama m eme ya mma akụziri ha ya ọ ihe anyị na-emere onwe anyị ọ maka akọ m ugbo enwere prosesis eji eme extract ihe ị kọrọ akọ enwere prosesis ga-eme aja kọọ ihe ọ mee ịkọpụta ezigbo ihe anyị nwekwuru ihe anyị na-ahazikwu kịta ọ ga-eme ịkọpụtakwu anyị egoro gị ya egorozi nyezie gị ego ị na-akọpụta anyị na-ere ya ozugbo ozugbo iwe zụọ ụmụazị gị n'akwụkwọ e nwere ihe dịgasị iche iche anyị kwadoro maka ndị ọdịnala ndị ọdịnala jezie emebeziere ndị ọzọ maka mmadụ ga-ebido n'ihe na ị ga-asị evrịbọdị bịa ka emebe mbanụ ị ga-ahọrọ ahọrọ maka ịmaha ndị fụrụ gị n'anya maha ndị kpọrọ gị asị ụwa ajọka o nwere ndị tiri egwu si elu ụwa nke ale elu ụwa nke onye ma onye ma afọ mmadụ judas na jizọs asị onye ma mmadụ na-egbu ya ọ ihe judas miniri judas ahụhụ mmadụ judas pụtara na onye ma gị ya egbu gị only person who will kill you is the only person nọ close to you ọkwa ndị Igbo tụrụ inu na onye nọ mmadụ nso maka na anụ isi eze unu amaghọ ọ ya mere ndị ọdịnala ga-eji awụrụ ndị ọdịnala so ka ha na-erikọ na aṅụkọ ha ya atụ onwe ha egwu maka ha mara ha agba na ndụ ha ya ha atụ onwe ha egwu ha ya ha gbara onwe ha ọsọ atụwa alụ eme ihe ekwuru ọ bụghị atụcha alụ onye akwuru si ebe onye emere si ebe mbanụ anyị karịgo ụdị ha ị na-ajụ ihe ndị ọcha ji emewe ọfụma ndị ọcha adịghị iberibe ka anyị because ha taa na ezigbo ahụfụ ndị anọ na cave for ha thousands of years na cave ebe ezigbo oyi na-atụ ụnka na ebe anwụ na-achụ na ebe akwa ndị a na ebe oyi na-atụ for thousands of years ezigbote oyi so ha jighị ihe dị mma egwu egwu so origo mgbe ọ bụghị amasị kpọkọta every asị ka onweghị e, mgbe ya kpọrọ onye ọbụla ihe aga asị once ị karị ha mmadụ 10 there must be a division human being there must be a problem onye nwemara anyị ji wee debe nke ọdịnala otu a maka ya maka ịma, asị na ọ bụ experience life is experience life is a teacher the highest teacher in this life is life itself life itself ọ bụ life itself onye bụ the highest teacher so anyị amụtago ihe mana be ndị ọcha o mana be ndị ojii o mana be ndị na-ete isi anụ ihe niile anyị mụtara ọ bụ na enweghị ihe anyị ji wee mepụtara onwe anyị chukwu bịa gbuo anyị niile were ndụ anyị maka onwe uru anyị bara ọ bụrụ na anyị nwere ike ịgacha dis generation na wute nweghị ihe anyị debere ụmụazị anyị n'ụwa chukwu bụ anyị niile enweghị uru anyị bara na ekwere uru anyị bara jos ịbịa ihe pụtara ụwa bụ iricha iri nri irie nri ikpọhe chọpụ nde the morning eje ahịa ije ahịa kpochacha chọpụ chiji kpọchie na dason ndị na-ala bekee ụtụtụ ịkwado ọrụ mgbede imechie na ọgwụ na ihe pụtara ụwa ihe material ọgwụna material ọgwụna a na ekwu mụrụ nwa musa nwe ndeji 7 nwe ndeji 8 nwe ndeji 10 can you imagine such nonsense what about those less privileged enweghị ndị agha enweghị ihe ha nwere kee e maka ndị ọzọ na-enweghị opportunity what about them because ha maka ha wụ majority they are the majority ọ bụghị the, the, less privileged ọ bụghị the, uh, the privileged ones all the less privilege with the majority and ọnwụ na their life dị na danger nke nwa dị na danger biko agụụ gụsie ha ike ha atọrọ gị agụụ gụsie ha ike ha tọrọ gị ha tọghọ gị ha ezuo gị ochi ha ezuo gị ochi ha agba gị ama o nweriri ihe a ga-eme gị mana onye ọbụla nọrọ ọfụma nsogbu a na ndị kwe na ndị ekwe na ya butere nsogbu ihe anyị ji wee bido ọdịnala maka anyị cheene ejeene gwuo mmiri ukwu gwuo mmiri nta si ka echere echekọtana chekọta na asị ka echere nchere nchere nchere chere mgbe mgbe mgbe nweta onwe anyị mgbe nwere onwe anyị nna anyị echegide nwere onwe anyị ụwa agwụ ụmụazị anyị ga-ata ezigbo ahụfụ ụmụazị anyị ga-ata ezigbo ahụfụ maka ụmụazị anyị amaghị ihe ọ bụla gbasara Igbo mgbe ndị ochie ọ na-eme ịjụọ mmadụ akwụkwọ ọgụgoro ọ sịghị ya gụọ na Arọ of God ya gụọ na Elechi Amadi ya gụọ na Tinsfala Pat ya gụọ na eze eh, eh, eh, goes to school onye agụọ na nka mana kịta ejuzi ya ọsị gị go James Hadley chess eme some bones imagine onwezi ụmụ akwụkwọ na-akọwarị onye ọ bụ ebe o si pụta ụwa mba nọ nke ahụ babash ọ oh, mee some bones and James Hadley chess and Shakespeare ọnyanwa na-awụzi akwụkwọ onye Igbo nọkwa na vileji o oh, ọ James Hadley chess ka ọ na-agụ jesalicha ese eji ezuochi na bankị akwụkwọ na-akụziri mmadụ ka esi ejeba nke ezuochi ọhịa ọ na-agụ mana ndị a na-akụziri ọdịnala ya ọkpakụ eri eri mba nke ahụ abụghị ha akwụkwọ ka ha bụ old school onye si na asị ọ bụrụ na ị toro ee 70s 80s ị ga-ama ihe m na-ekwu ekwu ajụọ mmadụ kedu ahụ nọvụl ị gụrụ ifo na-akpọsị afa ha ga ya na onye abụ onye ọdịnala onye omenala kịta na kpọgodo ofu onye igbo bi na vileji onye okenye orugokwe 40 ta 40 years jụgodo ya ofu ajụjụ iwe onye ụmụazị ala mana ị maha na eze anị bụ eze owe priest ka ọ bụ idonno na ụmụ eze ana bụ ụmụ priest mana ịmahọ idonno ịmahọ idonno anything like mana ịma ịma na Lord Lugard bịa were Nigeria you know nke ha chọrọ ka ị mara nke aha biko ha mana nke ahụ enweghị ebe iji e eje nke e nwere ebe iji eje nke ịma na ewu nwa anị ị ga-ajụ mpụ unu kedu onye ọfọ dị n'aka kedu ihe mere m ji agha eri ebunyere mpụ mpụ na ọfọ pụọ ọsọ ọgwa ha agwa ụnụ mkpata mkpata ọ na-aghasasị iburu ijere gbago agbago ọghasa ije gbara onwe ebe ọbụla itiri isi n'owe bụọ mpụ unu kedu ihe mere m ji bụrụ ndị ụmụ uchu jụọ nna gị kedu afa ụmụ uchu a kedu ihe ọ pụtara ebunyere ya ọfọ papụ ọsọ makpụrụ n'ụka ọ na-achọ onye n'igwe onye gwara na onye ebu anaghị eje n'igwe who onye gwara gị na onye na-ebu ofe anaghị eje n'igwe onye gwara gị onye gwara gị na chukwu nọ n'ụlọ ụka ọkwa sị na chukwu dị n'obi ụka dị n'obi ee eh? kedu isi ihe mere nna gị ji wee hapụ ọdịnala sobe ndị ụka o nwekwa right o mana nya gwa n'oge at least ọ bụrụ na iburu ọ na ịchọghị hapụ nke a mba ọ tụọrọ ụlọ asị eh? ọ gị nọ nso ife anyị emeene nke a onye ka emeene nke kedu ihe ị na-eche ọ gakwa agwa gị na o sie n'aka ọ ya ha agwa gị na o sie n'aka na ọ bụ nye nwa bụ onye tiwara akụkọ oyibo nsogbu. ọ na-agba ọsọ hmm? maka na ndị ụka pụta jere ụlọ ụka na okwu arụsị arụsị agba ha nkịtị ndị mmadụ esi ee ọ bụrụ na ndị ụka nwere ike ịrụ ụka na okwu arụsị a ndị aje ya ya egwu ụlọ ama ha na-enwere ihe na-akpọ mitọlọji mitọlọji dịkwa n'Igbo ọ dị n'ala Igbo ma a sị ụnụ nwaanyị nwaanyị ụrara di na be di ihe ihe ga-adị ụtọ a ga-eme ya nke a nke a most of them mythology meat ọ bụghị ka mbe gbuo ọrụ na ahụrụ ejikọ mmebezie ya no most of them bụ meat o nwere ihe ndị ọcha na-akpọ mythology ihe eji eji unu n'ọrụ ka unu ghara ime ihe ọjọọ a gwara unu na unu mee ihe unu mee ihe ọkwa ofere ọhịa anaghị aba ya aba na ịba ha anya ya arụ emeghị ndị ọcha abịa ndị ọcha abịago n'ịma na ha ha jechara na ijipt jecha ebiri ya ma na ihe ahụ ihe eji aghọwo ụmụazị otu eji ji baịbụl eme ụlọ arụ na otu eji baịbụl atụ ụlọ isi ndị a ndị ọcha ma na ihe ahụ ihe gasị ụmụazị isi ji ebe ahụ rụọ ụlọ ụka maka ha chọrọ uche ezi uche si nweta ụbụrụ ụnụ ji ebe ahụ rụọ ụlọ ụka ozugbo ndị mmadụ fụrụ n'ụlọ ụka enwe ihe mere ya asị ee nda mfatị god ndị a karịrị god arụsị ụnụ na-ekwu na abụrụ na ihe apụ ebe a ndị ụka bịanụ onu ama ihe a na-akọ ọkwụnsị anaghị abịa ọba ọhịa aba ọkwa ndị aba na ọhịa na jee jee ebe ahụ ruo n'ụka ụnụ na-agwa m ihe n'ebe a ka chukwu dị ka anyị jebe n'ebe ahụ ịfụrụ so most of igbo destin o nwekwere mitọlọji kwa ịghọtago otu esi wee na baịbụl esi wee gachakwa ụnụ isi ụnụ a na-ebeli ivu na ụnụ ga enwu jee n'igwe ewepụrụ adam na ivu mewee mkpịsị ngụ ya were wee kee ivu so many things a gwara ụnụ ụnụ ekwere most of them abụghị eziokwu mitọlọji ka a na-akpọ mit ịghọtara so unu agbazi n'ọsọ n'ọdịnala unu na omenala unu onweghị ihe dị dị nwe etu ọ prist bụ ndị na-eje na mmụọ o je na mmụọ ka ha bụ ọ bụghị onye ọbụla na-eje na mmụọ ọ bụghị iwu bụ na ị bụrụ ha na onye ọdịnala ị ga-ama ebe a na-akpata mgbọrọgwụ mba onwe ndị ọ dị ndị ọbụ aka ọrụ ha ịkpata mgbọrọgwụ onwe ndị ọ bụ aka ọrụ ha ime mgbọrọgwụ onwere ndị ọbụ aka ọrụ ha ụnụ mee ihe ọjọọ sị ka ejekwe jụọ onwe ndị ọ bụ aka ọrụ ha ọ bụghị onye ọbụla ma ị na-eje ụka ma ị naghị eje ụka ọdịnala Igbo redi ite ma ị chọrọ ya ma ị chọghị ya mmadụ na-ebu nna ya ụzọ anwụ ọkpara mba ọsụkwa gị kpọta ndị ụka 100 nọnsensị mgbe ha bịara na ihe ọ na-adịrịna gị mma mgbe ndị ụka bacha kpecha ekpere na onwe ihe chenjiri na laịf gị mba enwe ihe chenjiri so that's ya ụjọsụ ndị ụka bịa anara gị ego ikwu inye ha nri 4 days inye ha ego ha nara gị ego na nke ahụ aga ihe na-ebe na a na-ebekwa so bikonu ọdịnala anyị na-ekwu okwu onwekwe ndị ọ kwụsịrị ime biafra onwekwe ndị ọ kwụsịrị ime naijiria o mana ihe anyị na-ekwu bụ anyị chọrọ ka anyị nwee e sistem in our gaa ga ndị be anyị ọnụ ha mara onwe ha ụmụaka enwe ha aka ọrụ ụmụaka ya enwe ha aka ọrụ ụmụaka ya enwe ha aka ọrụ ụmụaka ya enwe ha aka ọrụ onwe ihe ha na-eme bifo isi mmadụ kwụsị izu ochi ị ga-asị Oh, onye ọbụla n'ebe ahụ na-ezu ochi onye ọbụla na ebe ahụ na-agba agba onwe ndị agụụ na-agụ agụụ ọgụụ na gị bifọ ịnọgọ 3 days iribeghị nni ọ dịghị nke emego ya ọ dịghị nke ịnọgọ one week nni ka a marazie m ezu ochi ma ezu ochi ka a mara m ihe ezu ochi ịnọ n'ebe ịnọ ihe dịara gị mma enwere ike ọgaghị na-agbabọị ọyị na-agbabọị ọgaghị na-azụ ahịa ọyị nwere babin ọyị nwere ebe isi enweta ego mba nke a bụ ihe ị na-eme ịnọ nkịtị nwere ike mpụ ụnụ mụrụ hapụ ụnụ jewere ofe oge ụnụ aghara ghasara eh, ụmụaka ibe gị gorochaa panti goro deodorant ịpụta mkpa abụghị a na-esi ike na-asị asa ha ebe bi wasapụ okpuchi aka na ibichewara eh, kedu ihe ị chọrọ ka ọ mee kedu ihe ị chọrọ ka nwatakịrị a mee ọnyanwa kere onwe ya ọnyanwa si ụwa dị otu a mpanụ mana anyị nwa na onwe anyị at least chukwu meere anyị ebere nyetụ anyị ọgụgụ isi werezie ọgụgụ isi aha wee mere ndị ọzọ nọọ na aka nri kwuo aka ekpe aka ekpe akwụọ aka nri a na-akpọ isi a na-akpụkọ afụ ọnụ ọka esi eme na ọka esi eme n'eluigwe ndị a bụ ụmụ anyị anyị mụrụ ha anyị nwe ha and anyị ga-emechakwa nwụọ ọ bụghị eluigwe bụ nsogbu ọ bụ ụwa bụ nsogbu maka eluigwe chukwu edozie na ya already eluigwe is been built already in the standard according to Bible so nsogbu na-abụ ụwa ọ bụghị eluigwe nsogbu bụ dị ụwa ọ bụghị n'igwe so ụwa ka anyị bụnidiri bild hapụ ụwa isi na ị na-ahapụ ụwa nọ jere n'igwe ka ahụ nọnsensị amụkwana nwa kpọrọ nwa gị jewe ị na-anwụ isi tiri nwa gị n'akpati maka inwe anwa hapụ nwa ahụ ebe a isi agbawa gị ya ha amụ nwa hapụ ya ebe a jewara n'igwe ji ime gịnị very stingy human being ke gị esi eje n'igwe hapụ nwa gị ebe a wuti nothing kpọrọ ya na ihe ị na-amụrụ ya fọ ọ bụ by force eji amụ nwa why should you born pikin here ka ihe ị ga-eji amụ ya ebe a amụzikwana nwa ihe hapụ ajebe n'igwe ị na-eje kpọrọ ya ịda na ịmụhụ ọ mụọ ite take care of the nwa most or most or responsibility gị ka ọ bụ ị ga-emerịrị ya so ọ ka mma na ndị be anyị pụtara na pụtakwanụ pụtanụ ndị ụkara obi ndị isi dị mma pụta ka anyị mekwa ihe ọdịnala ya ka anyị enwere e mgbe ọ na-eme a na-ekwu ihere ana ihere na-emezi m ozi gọvanọ gọvanọ si na ndị ndị ugwu bịa gbụsie ụmụnne ndị ugwu bịa gbụsie ụmụnne gọvanọ gọvanọ apụta pụta gọvanọ ịhụ gọvanọ apụta ọsọ unu kpere ekpere na-ebe akwa na-ebe akwa gọvanọ na-ebe akwa o sụrụ kpere ekpere herofai herofai pụtara na tv tv tv ọsị na onye ọbụla gburu onye onye be ha onye ọbụla riri amụ ebele ji ibi ụgwọ ka ntụ ya n'ilu maka adị ama mọnụ chọgburu obosi na onye ọbụla riri amụ ebele ji ibi ụgwọ na ọnwụ na isi na-asị ngị ji eri amụ ebele ihe a bụ ihe nwoke a kwuru gọvanọ anyị bụ the victim of that ọsọ ikpere ekpere nwoke a wụ chief security officer wụ ekwu okwu ọdịnala ụnụ asị mpụta na Facebook bịa kọgaribe mba anyị ga-enwe agrik project anyị ga-enwe electricity project anyị ga-enwe medical project anyị ga-enwekwe ndị nche nọ ka esi eme n'ụwa ka esi eme ya n'eluigwe mmadụ anya ebe bịa were egbe nara gị ihe ị nwere ị were aka jebe narịa ya iru ebe ahụ ọ gbawapụ gị isi ndị na-ete isi a na-agwa gị anyị church ihe ndị isi anyị ma n'ụwa sinsi dia origin ji wee bido na ihe ama bụ ihe na-agba agba ọ bụ ihe ndị isi anyị ma ihe a bụ ihe ndị isi anyị ma and enweghị ihe ọzọ ha ma ọ bụghị maka naijiria ọ maka isi anyị because isi anyị were tradition ịkpọ isi anyị were tradition is as simple as abcd ebe niile ha nọ n'ụwa ofu ihe aha ka ha ma so ndị igbo bụ ndị iberibe ịgbara aka na-achụ ihe na-ata arụ kpọkọta na onwe ụlọ ọnụ mee ụmụazị ụnụ ka ha baa uru ka enwee ihe ha na-eme onye ọbụla nwere ebe ọ dị mma ya ọ bụrụ ndị dị mma igba egbe si ha egbe ọ bụrụ ndị dị mma igbu mma sinye ha igbu mma ọ bụrụ ndị dị mma ịrụ eletrikshan sinye ha eletrikshan ọ bụrụ ndị dị mma ịkọ ọrụ sinye ha ọrụ eke ọrụ eke onye ọbụla ejido nke ya mana a ga-enwe ebe esi apụta abụghị anọkọta na-agagaghari na ekwugari mba ọ ga-enwe ebe esi apụta n'akwụkwọ ọ ga-esi na akwụ ya nnụnụ na-esi na akwụ ya apụta n'abalị ọ nabakwa na akwụ ya ndị ọcha nwere more secret polisi than ya akwa ndị ọdịnala ọ bụghị iwu bụ na ị ga-eyi akwa ewee maa na ịbụ onye ọdịnala ọ bụghị iwu bụ na ị ga-eji egbe ewee maa na ịbụ onye nche Eh? ọ mgbe nwere ndị kere na na tren na metro ontili ihe ọjọọ eme wee maa na onye angịnị ya nọ ebe ahụ na-aṅụ anwụrụ bụ eke ontili ihe ọjọọ eme ama na onye a na-aṅụ anwụrụ eke ọ bụrụ na anyị nwere ọdịnala na ụmụ obodo obere agasị enwere ọdịnala gwanụ m ka ndị na-achị nna ma mmadụ ịbụọ ga-eche achụ vileji ọsọ mmadụ na-abụ na-achị nna ma achụọ obodo niile ọsọ ọ maka unu che na igbo ofu nne achị ka ọ bụ igbo bido 1900 british according to history ọ dị ebe ahụ jee chọọ ya mmụọ ya ha agbụghị ebe ọbụla jee chọọ ya ọ dị 1900 1900 ọ mgba nke kpokọtara odig ma harị e wee mee ha ofu ndị ịpụtazi isi ọ gọvanọ is my gọvanọ onye gwara gị kedu onye gwa gị nọ ya gọvanọ ịtụghoria vootu imegherie kampen inyeghị ego o ji achị ọ bụghị ngwa tinyere ya n'ọkwa isi ọjọọ gọvanọ kedu ihe mere gị ọ bụrụ na isi dị gị mma kedu ihe mere gị ji wee filie na onye abụ ọsị ndị igbo ọdịsi igbo lidas olidi igbo lidas ha anaghị ekwu maka ndị igbo akpọ n'ụnụ ka ụnụ pụta ụnụ ajụ kedu ihe mere gị ji wee sị na damam yo lida kedu ihe nyere gị kọnfidensị iji wee sị na damam yo lida what kedu ihe nye gị confidence kedu ihe nye gị kedu ihe mere iji wee filie na this man nwere your interest onweghị reason a sị na ndị oyibo sị na bed of the same feather flies together 10% of ndị igbo isi kpakọrọ ọnụ onweghị ihe anaghị eme n'igbo land ha ya achụnwu ndị awụsa chụọ onye ọbụla rụzie obodo mee ihe niile ọkụ a na-enwu mmiri a na-agba ụzọ a na-adị everywhere uh, na Igbo abụrụ Amerịka 10% only with 10% of ndị ọdịnala because 10% enwere ike ihe na-ekwu bụ enwere ike ha wụ na 100 ka ha dị mmadụ 10 ọ ya bụ 10% then ndị Igbo 40 million then anyị nwee ike imobilize nwu 10% out of that 40 milion Igbo abụrụ Las Vegas we don't go for the list we go for the best anyị na-aga for the best we don't go for the list no ihe ọdịnala pụtara bụ ime ka ala Igbo bụrụ ala bekee ka even ka ọ kara ala bekee mma ọ bụ ihe anyị pụtara mana enweghị mgbe anyị ga-eme nwunye n'ụzọ nke ndị bekee anyị ga-eme n'ụzọ nke anyị aa ah, nwanne m ndị ahụ erika Ah, nwanne m ndị ahụ ọ ọya ka anyị ji eme ya n'ụzọ nke anyị ka owuwe egwu ndị ọkara obi ka ha mara onwe ha nọ na bed of the same feather flies together ndị ndị oyibo si na energy recognizes itself through vibration not through appearance ifugo so ọ bụghị appearance because appearance aha anaghị awa ọ pụta dobe nnukwu moto ichena oge na mmadụ na-ekwu o nwere ike oboro moto eboro o nwere ike ọ mmadụ frend frend ya bụ ewe ọ gbanyere frend ya fuel ifu moto ichekwa n'oge na mmadụ na-ekwu okwu ozie ọ sị ọ bịara ịnụ nwanne gị nwaanyị ọ bụrụ nnukwu moto unu nwere ike unu na-eche ka e gburu ozu n'ọnwa nwanne ụnụ nwaanyị nọ afụ gị o buruzie nnukwu moto ha yara buru moto bịa osi na windo nyụọ ọsị ife anyị na onye anyị nwere ịnụ amaka abịakwana ọsịa dị moto o ọsịa nna ife anyị Chairman bụ eh? ya ụnụ amaha na onye a bụ onye nkịtị nọ safari ka ọ dị everyday a na-ekuru nwanne ụnụ kunye eh? o ruo echi nwanne ụnụ abịa n'ụlọ bịa iri nnu na ajụ eke amaka ka ihe bere ebe ime ọsọbere iwe planten ụnụ echekwa ọbere iwe planten ọlaik planten ụnụ ama na agụụ ji nwanne ụnụ nwaanyị ọ bụghị ụdị aha ka anyị chọrọ anyị chọrọ ndị amara na ọma ọpụta okwu okwu amara na na-ekwu okwu okwu okwu ama na mmadụ na-ekwu omekwa ya na ama na mmadụ na-eme kedu ihe bụ na igbo enweghị ọkụ kedu ihe bụ na igbo enweghị ụzọ kedu ihe bụ na igbo enweghị mmiri ụnụ ama ndị na-atakarị ahụfụ a niile n'ụmụ anyị ụnụ ama na ụmụ anyị na-ata ahụfụ a niile anyị egbere excuse we don't have ije amerịka ịfụ ha ụmụ papa ụlọ onweghị mgbe ha anaghị eme pati enweghị iji england asa pati every weekend aṅụ mmanya a na-enwe obi aṅụrị yes ọ nọ na amerịka ebe ọkụ na-enwu na hey si ọ nọ maryland i'm in maryland i'm in dc i'm in texas shameless human being ịnọ in texas mmadụ rụrụ arụ ibe unu ịma na ọ na ọ bụ kidnapping and armed robbers ịmakwa na so many Americans di redi inwe project na Igbo land than any other place in Africa do you know so because of there is no security adịghị ha na-eje Jamaica eje arụ skuulu ee ka ha na-akpọ ya this girl this lady na-eme ihe a ka ha na-akpọ nwaanyị a nke a na-apịa tenis hmm? ha nwechara na Jamaica ma Beyonce ha ha nwechara na Caribbean enweghị nke nwere n'afrịka why ọdịnarị sekuriti nkịtị menwu ọ bụrụ na ndị igbo enweghị ike protect m igbo land gwa m ebe ha ya protect m ọ na ndị igbo enweghị ike protect m igbo land gwa m ebe ha ya protect m there is lack of idea every movement n'ala igbo there is lack of idea idea anaghị awata ya n'anya ọ na-esi na chi amamihe esi na chi anaghị agbata ya n'anya anaghị eketa ya n'ike anaghị abata ya na mba chukwu na-enye ọ bụrụ na ndị igbo enweghị lack of idea onweghị mgbe onye awụsa ga-esi ọdụ wee ugwu awụsa bịa n'ala igbo gbuo mmadụ anya ha ya ofuo mpanụ anaghị akụ ụdị akụkọ ahụ akọ anaghị akọ ụdị akụkọ ahụ akọ onweghị ka ọ ga-esi wee eme ya ma ha ka anyị ga-esi enyenwe ụmụ anyị ọkụ nwee street light ọgụgụ na ya enweghị ike itiri ndị mmadụ ọkụ na be ha anyị eme ya ọ dị accessible that is onye ọkada ya egotenwu sola panel ti na be ya onye na-akwa baro ya egotenwu sola panel onye gotenwu jenareto 30,000 50,000 ị na-agụ na ihe egotenwu sola panel ma ọ bụ na eme ya afọdebụl anyị nwa ọnyụnwa bụ ihe ndị ọdịnala na-ekwu okwu ya anyị ga-enwe solar panel mee ya afọdebụl so onye ọkada ga-egotenwu onye na-akọ baro ga-egotenwu at least ọ na-eburu ebe ọ bụ ịtọ na-enye redio ọ na-egere at least tụrụrụ si aha obi ọnwa ọkụ dị ya na-akpọ redio mgbe ọbụla ọ chọrọ enwere ihe nyere anyị iti street light ya ha akwụ ụgwọ ya sola energy anaghị akwụ ụgwọ iti ya ọ na-enwu ọsụsọ bọbụ nwụọ ndị ọdịnala ọha nwa ga-ete care of bọọbụ nwa ya becha njie ya enwere ebe ụzọ na-adịghị mma anyị ekpocha dozie anyị na-ekwu anyị anaghị ekwu na township anyị na-ekwu na ana igbo ọkwa ha tanchi ibu a mmadụ na-azụ ka adịka sadin mba na rural area anyị ga-emezi ndị mmadụ abatawazi village bịa biri because ịgba na village dị secure than eh, eh, eh, this taụn ịbịa village ihe ekwezighị ana some ga-abata village sef na krismas ha sị na ha anaghị anazi ha anaghị anazi Lagos ma Abuja ha gụnye die anyị chọrọ ime ihe ga-akpọbata ndị be anyị ụlọ ha ya ha anazi at least every feast festival ndị ọdịnala celebrate anyị ga-eri ji every feast ọ bụla igbo na-eme anyị emechaa ya tikwuzie ndị ọzọ anyị haziri n'onwe anyị bikos a mụrụ anyị ama ya bụ ndị iberibe anyị si n'ime eri nri ọ bụghị ọ bụzie na nna nna anyị ha emeghe ya ihe eme ọ bụ iwu bụ na ọ bụ na nna nna anyị ha emeghe ya ihe eme ọ na ya amaghị ihe dị mma ọkwụ na-eme nsọ ndị ọcha mekanịba ọkwụ ndị ọcha nwere more than 50 uh, uh, uh, different feast ya na-eme every year just for job creation just for eh, eh, eh, consumer plan just for marketing ka anyị na ka anyị igbo anyị marketing ndị mmadụ bịa dị spend ego ha ọ dị hotel niile arụrụ dị enweghị ndị na ọ dị empty anyị ga ekreti something so ndị be anyị na-abata village ha bata ha adị save ọ bụ ha abata egbu ha atọrọ ha ezuru ha n'ochi ọ maka enweghị there is a vacuum there is a void in the system there is a void in Igbo land gọvanọ gọvanọ onye bụ gọvanọ nwa gọvanọ ma onye bụ gọvanọ amụghị onye bụ forget gọvanọ ọba anyị nwe ga-emeri onwe anyị n'Europe lokal gọọmenti na-achị ọ bụghị steeti ọ bụghị federal lokal gọọmenti so ọdịnala ga-anọ ka lokal gọọmenti anyị maka onwe there is no local gọọmenti n'Igbo land ọ na-asịkwara na onwe na-asị there is nothing like local gọọmenti n'Igbo land ọ dịrọ there is none ba none so a ga-eji ọdịnala hazisie ụmụ obere ihe dị agha e nwere okwu ndị ọzọkwa mana anaghị ekwu nke aha na n'igwe maka adị ama mọnụcha gwara obosi ọ bụrụ na anyị chukwu mee ebere ihe anyị na-eme ọ bụrụ na ọ mee banye unu ga na-afụzi chenji isi n'ala Igbo unu ga na-afụ ya nwa obere nwa obere anyị anaghị abụ ya abụ anyị anaghị abụ ya abụ anyị so na ndị na-abụ abụ anyị anaghị abụ abụ hmm? ihe anyị na-eme bụ anyị mee ya ka ọ dị mma e create restruction nwee the foundation ejizie waya na-akọrọ ya na-eje ejizie waya na-akọrọ ya na-eje ọ ka esi eme ya anaghị abụ ya abụ anaghị ekwute ya n'okwu amamihe ndị ọcha ị na-ene anya 500 years of democracy ka ha nọ na 500 years of 500 and ha adịghị perfect 500 ha adịghị perfect ka you imagine ị gaghị ebido one day just nọ let ka anyị bidogodo ebido hapụnụ ihe ahụ hapụnụ rọch anaghị arọch arọch everything is anyị macha ihe niile unu chọrọ anyị ma agụụ na mmadụ abụghị nwanne ụmụaka ya agụụ na agụ ha 80% of ndị Igbo agụụ na agụ ha agụọ ezigbo agụọ na agụ ha enwe ndị nọ Lagos enwe ihe ha na-eme na Lagos ebe ahụ enwe ndị nọ Abuja enwe ihe ha na-eme ọ bụ na anyị e system n'Igbo land ndị a ga-anata isi a na ana gị jeje mee gị na village and eziokwu ya ha ata ya o je gị na village gịnị ka ọ ya eme dịa. Eh? o nweghị ọ ya eme ndị a na ka ị chọgo jeme na village mana ọ bụrụ na eme ihe ọdịnala ọ na-aga enwe ihe dịka agrikọlchọ na apụrụ ndị Awụsa ndị enwe ihe a ga-eme ụbụrụ anyị ka ha anyị jego fa hapụrụ ndị a ndị ugwu ndị awa okooko asị ndị awụsa ya ekweghị ndị asọma ihe anyị na-eme ndị asọma ihe anyị na-eme ịgba ebe anyị nọ ịgba ihe anyị megoro eme ịgba ebe anyị ruru eru Si ndị onye bụ ndị asọma hụ ụdọ onye bụ ndị asọma Si ndị awụsa ya ekweghị ndị awụsa mere nka mee nka ọ ka onye ọbụla ka onye ha kwa uche ha onye ọbụla na-ekwu kwa uche ha mana anụ m na-agwa gị na anyị ga-emenwu nnukwute ihe ọ bụghị ha niile ka anyị ga-eme maka enwekwere nke ndị awụsa ji asị naijirian prezidenti ha ji asị military ha ji asị nke a mana at least nke ahụ anyị ga-emenwu anyị ga-eme ya mee ya ọfọ afọ mee ya ọ dị perfect onye ọbụla si ebe ọbụla o si bata ala Igbo ọya ha anazi promise ọkwa promise onye ọbụla si ebe o si bata ala Igbo ọya ha ekwezi ana mmadụ aghọgwuzi mmadụ ịghọgwu onwe ya n'ụwa bụ the worst nwere ike ime gị bụ to deceive your own self deceive your own self ọ bụ suicidal ọ bụ mmadụ commit suicide anyị nwere chances idozi ihe dị agha ndị anyị nwere ike idozinwu n'ala Igbo ndị anyị nwere ike idozinwu ị na-eje ị na-eje agba mmiri ngozi na nke eh, onye mmiri ngozi na ụras onye ka mma mmiri onye dịkpọ na nke ụras onye ka mma mmiri onye dịkpọ na ọsụ gwudugwudu na ala onye ka mma mmiri onye dịkpọ na ezize ihi ọma onye ka mma ajị aka ha nkụ ọsịkpọwa ha afa na-eji agbara mmiri ngozi na nke onye dekpọ 5000 goro kandụl 5000 iji eme gịnị ha ndụrụ ịmụ ya ọmụcha ọ bụrụ oge ọrịa ọkụ nke ahụ aga anwụrụ ọkụ ara e, gịnị mezie ihe na ebe na-ebekwe ọ bụrụ na enweghị ihe anyị mere ụmụazị nke a nke a kịta unu ka na-ebe akwa na na na na na na kidnapping na na nke a ka na-amụ ọfụ enwere ike anya ya ha iti isi ụkwụ n'Igbo land iti ha n'isi ozugbo gbuo gị ozugbo ị na-akụrụ ọsọ asaba ịghọ onye nwụrụ anwụ and ihe a ga-abụ the best target of ndị ọcha so that nke ahụ agago onye igbo ka ya ekwu okwu egere bikos only trade ndị ọcha nwere afrika bụ ndị igbo only trade onye ọcha nwere onye ọcha problem ya every european leader problem ya na-abụ ndị a na-akpọ ndị igbo ọ ha bụ nsogbu onye mere onye onye europe ọbụla na-awụ lida ọ naghị ezu ike maka nsogbu nsogbu ndị igbo karịrị ha ahụ so ọ bụghị ọbụla anyị ga-eme anyị ka anyị kpochapụ anyị n'ụwa ha ga-asọpọtụ ya agwakwa m na agwa na mmadụ ihe ọbụla ga-eme ka ekpochapụ ndị Igbo ndị ọcha ga-asọpọtụ ya so ọ ka mma ka iji n'oge chụwa ego oji bifo chi ejie ọdịnala cultural heritage o bidogo bụ na o bidogo onye chọrọ ịba na Facebook ya jee na ọdịnala cultural heritage Facebook e, grup onye chọkwa na ọ chọrọ ịbata imbọs wọrọ m mere m imbọs si m na ị chọrọ ịbụ onye ọdịnala dị na agwa gị ihe oriri nakpụ anaghị akwụ ụgwọ anaghị ana ego mana at least ị ga-apasị test eme ego egzam pas ya ịbata onwe ebe ọ bụla ị nwere ike ịbụ onye ọdịnala mana ebe anyị na-ejeka ịrụ ọrụ bụ n'ala Igbo ka o dokwa ewu na ọkụkọ anya so ọ bụ na enwere ihe ịdị mma ya ị na-arụ ọkụ na-arụ mmiri o ị na-arụ ụzọ ị dịkwa redi inyere ndị bụ ụlọ aka ka ha mụta ya ka esi arụ ya ka a kụziere ụmụ anyị ka esi egbu azụ ọ bụzi nye ha azụ ọsịa nna nyegodi m 20,000 nye m 10,000 ọsịa ngwa nye m akaụntụ nye m afa gị na mba nọnsensị ọbọghọ nye m afa gị ka ụmụaka ndị ọcha na-agbacha moto 15 years ọ nwere na moto nwee nwunye nwee nwa all mmadụ created that standard of life ọ na-asọ ndị be anyị nsọ na anyị created standard of life ọ ga-eme onye igbo sibe nne na nna ya pụta onwe ihe ọ na-eme gụrụ ụmụazị debe jụọ ụmụazị ya ọ bụ arụ ọbụghị bụghị arụ ọ bụghị arụ ọ a na-akpụ isi a na-akpụ afụ ọnụ ndị igbo bikonu orugo ka ọ na-eru anyị ataghị afọ ọfụma ihe ahụghị ihe prezident ihe awụghị ihe kọntrị ihe a bụ anaidia anaidia anaidia bikos mgbe ị nọ na ya mgbe ị pụtara n'ụtụtụ jebe ahịa je kpope gị onweghị onye si gị je kpope shedi itete ụtụtụ agụụ na ahụ gị rie nri so ahụ gị your body amago na ahụ agụụ na agụ ya o demand go for food so o cheghị Buhari ka onye dị nri ocheghị prezident jonathan ka onye dị nri ocheghị gọvanọ ka onye dị nri mana nyenwa na onwe pụrụ n'ụtụtụ jechọ nri oihe anyị na-ekwu sekuriti of igbo land ọ na awa land ka ọ dị n'aka anyị ka ọ dị ọ bụghị n'aka gọvanọ ọ dịghị n'aka gọvanọ economic development na awa ọ dịghị n'aka gọvanọ ọ bụ n'aka anyị evri policy gọọmenti mere bụ or somebody's ihe ha mere bụ ịpas the law nke aha ya anaghị eje ebe ahụ every policy government mere ọ mmadụ nwere idea mana nke ahụ gori fa anyị na-ekwu normal one protect our land build economic system so that our people will have something doing ya o not common thing common mmadụ ọnịmaha na enwere e ndị nwere schools just for charity ọnịmaha na enwere ọnịma ha na-enwere ihe a na-akpọ charity school ọnịma ha na-enwe hospitals wụ for charity nọ mmadụ charity nwe ya ọnịma ha na-enwere ihe a na-akpọ private security company ọnịma ha na ọgbọ eruru na be anyị na ọgbọ eruru enwere ndị nche ọ bụghị gọọmenti nwee ndị ọgbọ eruru na-akwụ ụgwọ ya ha na-eji egbe jiri yunifọm ọ bụghị gọọmenti enwere private security na ala Igbo niile ha juru eju Peter Obi nwere bank so ihe a na-akọmplen na ọ amagha m ihe a na-akọmplen eje o nwere ndị goro solar energy nwere ego gori etinye na be ha ọ Buhari nyere ha ego ha ji wee go ọ nara Buhari lisensị before oti solar energy na be mba o nwere nke obere anyị ga-eme anyị mee nke obere anyị ga-eme anyị hapụziri ha na chukwu ndị ọzọ kama nwa agụ anaghị ata ahịhịa nwa agụ ata ahịhịa kama ndị a ga-eme anyị ka anyị were ọdị ndụ ọnwụ ka mma kama onye ọbụla nwụọ kama ndị a ga-eme anyị ọdị ndụ ọnwụ ka mma kama onye ọbụla nwụọ mana unu asọmitigo to submission unu asọmitigo to submission and nonsense ka ọ bụ because egbughana your brain egbugha your mind your body die ọ bụrụ na your mind nwụha na your body die because ndị Igbo their mind is already dead onye Igbo ama ha ihe mana o kwenye na onye ọzọ ma ihe that simple truth onye ọchafụ onye ma ihe ọkpọta enye scholarship onye Igbo fụ onye ma ihe ọsị aka ekezi mana ị ga-emenwe ihe a ifụrụ different ifụrụ onye ọchafụ onye ma ihe iprove ha na ya na ịma ihe onye gị scholarship ọ bụrụ oge onye aha onye ọkwa onye scholarship ọka ịka na-emenye ime test ọ sị gị onye gị research ka ime research go and do this research ịpụta research wetara ya aka na-ekwu ka a na-ekwu ọrụ njiri moto ọ nwatakịrị ọ ọwụkọghị onye ahụ finance ya rụrụ njiri moto ahụ ịghọtago so ihe anyị n'idiri ime na awụ ụmụ ihe a ọwụ na otu Einstein nke na-akpa Aristotle ọ Einstein anyị jee ihe ahụ ọ anyị gụcha ya n'oyibo ihe ahụ ọ gụrụ anyị gụcha ya n'oyibo ihe ga-eme anyị ewere detin jee mee ya analisis n'igbo anyị mechaa analisis n'igbo anyị enyezie ya igbo nem onye agha mere transfa ahụ ọkwa ha translate onye agha transfara dozu informations n'igbo anyị ewerezie afa ya tinyezie ọ bụrụzie obi erika onye ha bụzi Einstein onye ha bụzi arịstọtọ so ụmụ anyị tozie ofu obi erika bụ onye mere ka mmiri na ọkụ na-enwu o mee gị ah! obi erika mmiri na ọkụ na-enwu ọ sị na mba na ọkwanụ nje na mma mma emekwanye ya ịghọtago now mana nwa gị totegoo Einstein ọ ndị ọcha ma eme ndị ojii ama ha eme ka njikọrịwa ejebe ebe ndị ọcha nọ ebe aha ka ihe na-eme ọ bụghị ebe a nwanne ụkwa ndị Igbo si onye chi ugo ewu na-eso ọ na-enye ba Jizọs na-acha ọcha ọ na-anya mmeri na-acha ọcha ọ na-anya na-acha ọcha ọ na-anya plen ndị ọcha plen ha anaghị egbu mmadụ sosoliso na-achọ ka ofe nye ozugbo ọ daa na gbaa tisa ịka na-aba plen asị onye Igbo na-anya plen ọzi afọ ya pilọtụ ifeanya Okonkwo hai isi Ifeanyị Okonkwo mbọzi Ifeanyị Okonkwo kwa pilọtụ biko hai na oh. ị na-agbachiri uche n'aka bikos egbugo your mind egbugo gị n'ihe ọbụla gbasara ụnụ ọ dịghị mma ịghọtago so right from childhood ị mana ụnụ enweghị ihe ụnụ dị mma so agwazie gị na pilot bụ ife anya okonkwo ị na-agba obi e, attention gagharịa ịgotago so ihe a na-ekwu ihe a bụ na ọ ka ya esi adịra ọwụ taktiks ndị ọcha ọwụ domination taktiks ị ga ebugo n'ụzọ. mee your brain of your children ndị a na-amụ ka ụbụrụ ha sie ike before ọgọdị ha na-etozi ha ewere ụbụrụ ahụ wee na-eto mana ịmụọ mmadụ na empty brain the first thing ime eje n'ụlọ ụka sabagodi ya isi ịhụ na ọwa hụrụ nwanne onwe onye si ụlọ eje n'ụka mana the consequence of ụka ahụ bụ na ya ha arụ plen ya harụ moto that is <laughs> ihe a na-ekwu I don't care where you go when you die onye chọrọ ịma I don't care if you go to hellfire go mana ihe a na-ekwu bụ nwa ha ya arụ plen ọya ha arụ moto and that is true onye ha arụ ma toothpick because toothpick neediri injin <laughs> eji akwọrọ ihe mgbe anyị pere mpe a na-arụ mọfụla wit injin injin ka eji arụ mọfụla mgbe anyị pere mpe kịta na ọkpachi ozu ka ha na-arụzi anaghị arụzi mọfụla mgbe atị ifụcha atị ndị a pịara apị ị na-asị ma ndị Japan pịara ya kịta na ọkpachi ozu ka onye ọbụla na-arụzi and injin ahụ a ji arụ ya adịghịzị ya ọwụzi nke eji akwa ya na akwa shaka shaka odosite na anana unu amagha na ịgba moto penti na penti na efedi efedi olesi ma ịgbakwara ya penti egen anyị bakwa ma ịgbagha ya penti egen na ofedi ọ ihe bren nidiri na-arị wọsh ya ị na ọnọ ọnọ ọnọ rivivụ ya ọnọdụkwa ya na-emekwa ọfụma nke hapụ ya ọnwụọ ahapụgo bren anyị ọnwụọ ndị niile ma ihe aka na nka and enweghị ya kụziri ụmụazị maka gị na o boro baịbụl ọnwụ na obuoro baịbụl ọ kara ịma kụziere ụmụazị ihe mana nke o boro baịbụl naba nwanne ụkwa ndị pastọ ka m na-agwa o kama na asị afọ ekwuru gburu okenye ekwube ahụ egburu nwata ọkwa mụ na gị kacha ụka ahụ na vileji unu ndị atọrọ gị onye ọbụla a na ya ma gị ma baịbụl gị atọrọ gị ma gị ma baịbụl gị onye ọbụla ekuluo ụda so ihe a na-ekwu ihe abụ ị na vileji ịdị fri ịchọ izi ozi ọma izie ihe ọbụla ị chọrọ ime ime kịta na igwe na-enwe ụmụazị igwe ka ị esi ekwuchi ihe jizọs ahụ iketa efa ha gbuo gị ebe ahụ gbaa gị ọkụ ụmụazị dịgo ofede ọbụla jizọs na ana igbo isi na-ere dịtu nwere ka ga-esi eji baịbụl aha kwuo sefụ ha kpụọ gị ọkụ dị bogo ochi si na onye a bụ onye oji holan hola ma ịmalite ha n'ụlọ na naijiria egbuo onye ahụ ozugbo sọ ka mma mmadụ iji aka ya duo onwe ya ndụmọdụ ọka mma na anyị ji n'oge na chọọ ihe ụmụazị anyị ga-eme mee ha ọkụpaid mind ọkụpaid with something ọ bụrụ na ya emeghie nwanne anyị ga-eche aka gọrọ mgbọ ọ ga-erute dik rutegharị ma gọvanọ ma ma ma ma ma sineto ma lokal onye ọ ga-eru onye ọbụla ọnụ ọkwa ihe anyị na-amụ anya ofu onye na-amụcha nwa naịn sọsọ ya onwekwa ihe ọ na-eme o gwanụ m ihe ụmụazị a ga-aghọ o nwere ike mmadụ ịbụ ọba uru what of mmadụ seven what of seven nke ọzọ mmadụ iji aka ya nnọọ ka ere onwe ya nsogbu mmadụ iji aka ya ka ere onwe ya nsogbu nkechi enweghị onye m wepụrụ ihe ebe a anaghị m ewepụ ihe mmadụ ọsọ gị kpọọ m iyi nsogbu adịghị ọsọ gị gwa m ihe ọ sọrọ ikwu anaghị m ewepụ so nwe ihe wepụrụ ewepụ amaghị m onye wepụrụ ọ bụghị mụnwa ịghọtara so ihe m na-ekwu bụ ọdịnala ahụhụ maka enwere ike ndị na-amaghọ ama m abat igbo mara abat naijiria mara abat nna nna anyị ha mara mgbe ndị ọjọọ bịara tinye ịghọtara ma ka esi wee ihe niile so ama m na nna nna mgbe ndị ochie afrịka ekeghị eke afrịka bụ ofu ihe ịghọtara their dialect difference odiwe ka ha ti awọchip ha anaghị awọchip awọchip ha na-enye ọnọ to ihe nature eh? ha macha sacred animals represent nature all those things because ndị ọcha chi ịkọ nka gị ha je ha abịa unu mm, mm, kwesịkwara ime go and look ihe wu colonialism jos ga gụọ ya ọfụma go and look what is conquering don't conquer your mind you must even conquer my land alone you conquer my mind as well so mgbe ị ga-adị proud na-ekwugheri datin mana you are conquered somebody mara ah, mara ah, you have to accept defeat before you nwee ike face your enemy accept failure accept na ifel ugo mụnwa na onwe m accept akwago James seminary school I want to seminary I'm a seminarian but ama na ah, at least I'm a conquered person so I have to change you so ọ ka mma ọ ka mma ka anyị pụta ọ ka mma let's start now onweghị mgbe dị late or it's not late it's not over until it's over ọdịnala ebidogo bụ na obidogo and onye ọbụla kwere n'ihe otu kwuru o nwere ndị ụbọ na-ege no mechasị na ha abụzighị o nwere ndị pastọ mechasị na ha abụzighị e nwere ndị furo mechasị na ha afụghọzi ihe ọ bụla ị na-eme ọ bụrụ na ọ dị gị mma ka ndị Igbo dịrị mma soro ọdịnala enwere ebe anyị na-eje enwere ebe anyị na-eje onye ọbụla ma mana otego tego nkwubere ihe ọ bụghị taa mana anaghị m ekwu na na tv na um, um, Facebook otu a ihe mere m ji wee kwu ya otu a wee nyego m so many people chances mma ma ha ọ ga-eme ha emeghie nsizie ka m gwara aka mmebe ebe ọ bụ na ha emeghie nna mmadụ ga-anọzibi ya nọ pịa mkpọrọ amụ ego ekwugodo ihe ụwa agwụ mba chukwu ekwena ihe ọjọọ were ọgwụ lekwere ndị hmm? kedu ka mmadụ ga-esi eje na anị nna ya ụja na-atụ ya kedu ụdị slavri bụ ihe ahụ what kind of slavery bụ na mmadụ ga-anọbe nne na nna ya obi anya ha eru ya anị kedu ebe obi ya eruzi gị anị oje ofe ofe mmanụ ala eruo ya anị oje ugwu awụsa ebe a na-egbu mmadụ ala eruo ya anị o ruo ndị ọcha ọma ha na nwere ike ofu nyeresis amapụ ya isi obi eruo ya o ruzi ebe nna ya ọchịrị obi n'aka nna akụrụ ụdị mkpụkọ ya o mental problem ya ndị create godi mmadụ psychological problem here ya we psychological problem na eh? anị nna gị ka ijere obi a na-amapụghị ụjọ na-atụ gị chegharịkwanụ chegharịkwanụ nchegharị na-egwu akwụkwọ ha nke ka i buru akwụkwọ na-agba tịkatịka nchegharị nke m na-ekwu bụ n'ime mmụọ na eziokwu ka anyị chọkwa na ihe anyị mere anị anyị ka anyị chọkwa na ihe anyị mere anị anyị ejikwa m planụ ogodi na afọzi m mbọsị m nwụkwa jinu plan ajebe jinu planụ ajebe ọdịnala ga-enye unu ihe ọbụla ụ chọrọ n'ụwa true ọdịnala you have everything ihe ọbụla ị chọrọ ị ga-enwe ị ga-enwe ọkụ ị ga-enwe mmiri ị ga-enwe ndị nche even politician chi ọ ga-esi n'ime ọdịnala wee pụta maka oji ebe ahụ onye ghere ụnụ ọrịa ha na ụnụ ụnụ egbu onye ọ bụ na arụsị egbughị ya ụnụ egbu onye bikọs ọ bụ ihe ọ ṅụrụ aṅụ ka ọ bụ o kwuru na a ga-egbu ya ọ ga-anwụ anwụ and egbu egbuchapụ ndebe ha niile gbaa ụlọ ya ọkụ emeghị ihe mere okonkwo ọfụmaọfịa mechie famili ya emechie pịa nke ahụ aga ọ bụ ihe o kwere na nkwa ọ bụ nkwa o kwere ekwe ka ọ bụ ile obodo a ekpochapụ ihe niile abụghị ekpochapụ ya maka ọ bụ ihe ikwere na nkwa because enwere nwere ike eme gị isolate isi na osu otu a ka osusu wee bịa ime arụ eme gị isolate oruzie echi new generation pụta asị na ndị Igbo afọ onwe ha anya no ekpochapụ ya nke ahụ aga ebe nke ahụ close the case chapter gone so ọdịnanị ọ ga-enye ụnụ the best governor nye unu the best onye ndu onye ndu unu pụta ree unu unu egbuo ya dịka ọsọ ihe ọ ṅụrụ aṅụ ihe o kwuru n'ọnụ ya anya ihe eche ka arụsị gbuo ya mba o ọ ga-eji arụsị wee ṅụ yes arụ kwụsị ọ a na-akpọ ya mana bifo arụsị a na-abịa ya aya were gị onye na-enye gị nsogbu nwa ịghọtago eh? so ya bụ ihe a na-ekwu so ọ ka mma na okpekọsọ onweghị mgbe ndị gọvanọ ga-apụtakwa onwekwaghị gọvanọ ị ga-etinye ebe ahụ ọ bụrụ na onweghị consequence of ime ihe ọjọọ ọ ga-emekwa ihe ọjọọ only 5 percent 5 percent of human being only 5 percent of them dị good only 5 percent of human being dị good ndị ọzọ bụ shaft ndị ọzọ bụ shaft believe it kwere m only 5% of the whole human being n'ụwa anyị ma nwoke ma nwaanyị ma onye ọcha ma onye ojii only 5% dị good ndị ọzọ bụ shaft so onye ka anyị ji wee sị n'ọdịnala ọ bụrụ na ị gafeghị mmiri ịsa enweghị ebe na-eje go we don't want you onwe ha iji ji ga-eme agụ agụba na mụ na gị na a na-atọrọ mụ na gị yes of course ka anyị nọdụ ebe anya ndị awụsa were anya enwe ihe anyị dị ndụ eme. nke anyị dị ọ ndụ nke anyị dị ọ ndụ na ihe ha apụta face ya ọ problem Eh, egbuo gị na-asị UN bịa nyere m aka come and go and sit down UN ọnọ mgbe ha gburu gị UN ọnọ mgbe ha gburu gị akụkwụ na aka ojiri gị UN bịa nyere gị aka onye ọbụla mkpụrụ atị mbi ebe na-ewere m aka gwụ ihe n'anya UN bịa nyere gị aka ka ihe ndị ọka na-arụ gịnị ka a na-arụ n'ọka ndị Hausa ji daga mma gbusi ụmụnne unu. unu amaghị unu ga-eme ha ọrụ n'abalị eji ebe a nọdụ gị na ha na ya na-akọ gị na-asụ awụsa na-akọ nọnsensị na akpụrụ nda nọnsensị pụọ m n'akụkụ na-akọ n'elu na-akọ n'ala dara nna ana m apụtakwa ka m ka m mee something because ịma na ọ ah. na-eme ekwu okwu okwu okwu ejiri nganga gbara e egwu ọsọ ịghọtago nwekwa mmiri zukwa ike na emekwa a na-emekwa na na-emekwa ofu a na-emekwa ibe a na-eme nwa na-enwe ibe ọ dị napụtago na ọpụtago and anyị jikwa atụmatụ anyị jikwa atụmatụ dị egwu mana ị gaghị enyekwe ndị anụ ebe ahụ atụmatụ a inye ndị gọvanọ atụmatụ ha enwe ya bikọ onwe ha achọghị ha adịghị ready for you they are not ready for you so ị ga-esi naanị ibi ụdụọ ịrụcha ịgba mgbọrọgwụ ịkwapụ ha ịkwapụ ha nọchie iburuzi akwa akwụrụ ịgba mgbọrọgwụ ịkwapụ ha nọchie iburuzi akwa akwụrụ mana ije nkịta asị n'elu konye <laughs> ee ọwụ ndị gọvanọ asị ahụ bụ ndị asị gwa ebe ndị awụsa ebe ụnụ nọ <laughs> ọha nwa ya agwa ha na egwa ebe ụnụ ibiri your man that your best man gị na ya na-eme datin ọ ga-akpọ ha na fon n'abalị nara ha tuo 2 milion gwa ha na lata anụ ọfịa ahụ n'ebe ahụ bikos ọ sịghị na ha onye ọdịnala ọ meghị ihe a na-eme ọ maghị ihe ihe ekeriri e na akpụ Hmm? ọmaha na ihe agwọ agwọ na ihe riri ohe oriri adọrọgo ọmaha okooko hmm? ime ha na onye bụ baịbụl ugbu a gbara ọsọ onwe onye bụ baịbụl onweghị ike enweghị ike nwunye I'm sorry onye ọbụla bụ baịbụl cannot trust because ọ ya ha akwụdonwu he cannot stand the test of time atọchọ ha okwu eziokwu onye ọdịnala ebefe ime kama ogbuo onwe ya kama ọ ga-eme ogbuo onwe ya because ọ bụ ihe i kwere na nkwa ị nweghị ike ịtụ onye otu gị aka ka ihe na-atụrụ ya aka fọ na gịnị mere ị chọrọ ịdị ndụ ka ị chọrọ ịnwụ anwụ mba nụnụ so ọka mma na ị ịghọtago anaghị agba aka chi ihe na-ata arụ ụwa mụ na gị nọsiri ike ọ bụghị ebe obibi ụwa a siri ike ọ bụghị ebe obibi ọ na anyị hapụ dis vacuum ụmụ anyị ga-ata ezigbote ahụfụ nke anyị na-atasi efe abụghị ahụfụ anyị ga-eji eze kpee ekwere ụmụ anyị ga-eji eze kpee ekwere ebe ọ bụla ha pụtara ndị mmadụ ebinye ekpuchi ya aka n'imi pụọ onye ọ bụla eche ihe afọ nwe ya aza afọ igbo again ịza ha n'afọ igbo igburugo igburugo ezibit ịza ha n'afọ igbo igburugo ezibit ka anyị ji n'oge chụba egwu ojii bifo ọchị ejie maka nde rida ọka mụ na gị aka n'ahụ udo dịkwara ụnụ dịkwara ndị ọdịnala